Do you really like me? Cosco PJ Rim. Hi, you guys. My name is Ugochi, and I'm chilling with the one and only celebrity DJ Sparks. Don't touch that dial. Oh, how are you? Okay, when did you start lying? Onye Ha. I'm not lying. No, see, see, Achalugo, you are you are the honor of my head. Achalugo, see, Achalugo, you are you are the honor of my head. Achalugo, see, Achalugo, you are you are the honor of my head, my body, my soul, everything. Obonye, kamoga tora polo mwamu unavazia Tell me, obonye, kamuga Because I get that for my chest. Now only I they keep me warm, my whole up, yeah. Baby, I know we lose you. Baby, let's keep it on the low. one time is more? Twisty sugar cane. Pauline, I love you. Oh. Shake it, okay, more. Oh. No matter just so. I, I, I, I, baby, let's keep it on the low. Matamissimo, twisty sugar cane. in love, oh, kemo. just so. We don't you are killing me. Yo. come and carry me. Yo. you are chewing me. You pity me, when are you they worry me? Yo. Mara mara na bad man, follow the Nigga, that's a lugo, back gaa buru ngwongwo ka mụ na n'aba na m jide ihe n'aka ka mụ na aga n'aba ma mama bụ mmiri a ike n'elu bedi asago triti uwe bulu gị n'ilu ma ebe nzi eji oge okwu mgba nke ka na m nwere omensi scatter my defense oh yeah baby let's keep it on the low sugar cane love oh Baby, let's keep it on the low. Matamissimo, twisty sugar cane. Paulina Lofo, Shigito oh Tomato Josso. Celebrating DJ's Max. People, onye nwe ọpọlọ gị banye n'ebe be mkpụrụ obi gị onye nwe ya nwe mmesa onye nwe onye nwe onye nwe mkpụrụ obi gị

fine boy like me. Why you gonna need to say people bore me? People me. Oh baby don't, you thought I put more candy finger calling them all. Oh no, oh baby wait, me happy to give you all the love and oh, passion. No, baby you can love me back. Love me back. You just make I do the finish that she's over. This is our love, this is our love, this is our love, this is our love. You're there forever. Chafu granat, chafu my granat You pour baby, oh I don't dey chase you all my life for oh, my baby And I live to effort, oh And if I see you, although I feel to grace Now your love I want, oh They say that love is my but I see my baby now She had

fẹ́ mu kambido koba ọkẹ́ nọlọ fún Who no get money? Tell me how you go jolly. Put in work daily, pocket heavy. Heavy wet camera weather, living soft life, cause know say no like suffer. If you get finish money. go my guy, under the chest am steady. na who get the money? She ma dey call your double. If you no get the money, Ka Jehovah bless me with the mula, amen Ka owi dedu pani over, amen Kofe suba, kambi dokuba Moke no love ma Jehovah bless me with the mula, amen Ka owi dedu pani over, amen Kofe suba, kambi dokuba Moke no love ma Jackie, where you go? We been calling your phone, but you know they pick up. I say i been on a low, looking at my window, but I know they see foes. I dey pray for my enemies, may they feel to zero. Cause so many steeds untold, man, we speak on code. Cause if them know, they go cast out. for the pepper ọkwụlụ ọka ajerik the hustler on the road ogbenye London Emeka more shine like London ka ife na-eme udo papti aka osie mmemme ebidogo ya emego ya emego na awa chọrọ m nleta achọrọ the pepper. mekwa na asa asa mmiri ya ma m ịwọta afta dina ihe dina abụkwa m ochi na wata. Cause so many speak on toad, man, we speak on code. Cause if them know they're gon' cast out. How did we find gold in me? Still stand strong in this place, but I know fit to balance. Lucky where you go, lucky where you go, lucky where you go. Ịwakwa ebe mmadụ jesigoro dịkwa ndụ nata akwachi na uwe mmadụ jesigoro dịkwa ndụ nata ọkwachi n'elu ebe ụfọdụ janụfa dịrọ ndụ nata obodo ụfọdụ janụfa dịrọ ndụ nala obefa ọnya kene chukwu dị n'ime Olise ki ma si fe na-eme ọkwa na-eji ego na-ekwu anọ m ọfụma onwela ife na-eme ọkwa na-eji ego na-ekwu onye chukwu okike n'abafe na-ele ọkwa na-eji ego na-ekwu anọ m oriri onwela ife na

anyị na-ebikwa lele dododo Cayman, Cayman, cause ọzọ eme ka ife na-eme ọkwado eji ego na-ekwu anọ m na-eme ọkwado eji ego na-ekwu kunu bambang ka eze gị enwunyelu m ọnụ onye eze elu m ọnụ ka m so ụmụ ọgbọ m wee kụrụ ngwọ maka dikega mane ki busanta egedi gabra pakanta meno na na recession na bendo usaga yesu ka programa omegide kutudi oba oge tempa onye isi ụlọ ebe ama na ụmụaza na aga logi memba abalịsịa nwanke na abalịsịa ekulu nwanke na-enwuo si imensi na ekwela m isi nwa ngwere bọ na anwụ na adị wa bidoro ọrụ Everybody follow me no go. I bought be put out for my body i don't blow. Let them say you do hope you don't show. Saku block one they don't Get on bro, come on for bando Organic when we lap then go give come on for bando Convention, ah, wetin man go do without that shit? E no easy to get friend like David Adeleke. You no go wan know wetin sup, let that remark I no give 20k, 30k, e no dey to carry worry. They be in the shine like halogen, we be like candlelight. I say one day e go be there's light. I keep quiet, say I know why. Ah. The short they say na double C's, show when I was that man no get eh? you The I they give them. Eh? You weekend. Eh? I weekend, double man like Chico. Cubana chippy money too much, no less is my show. If you not get it, get show. Go back. Everybody follow, you no go. I want put am for my body, I don blow. Then I say, oh, you know, show. Sanku block one baby go, e don show. They don bro, comot up for bando. oga nigbe when we lap dem go give way. They don bro, comot for bando. kedu ndị na-enye nsogbu n'obodo kedu ndị ji nkata egwute mmiri ụmụ ụwa kara aka maka ụwa bụ akara aka okoro agbata agụ okoro nkwọ yere ego ma mee na abụlọkwa tata ezigbo pap ọbụlife tata nnukwu kala maka nnukwu mata bụ mgbaja ka hapụ m aka machi isugbu m na nsugbe famarọ na adịmụlọ dịka dube chimamanda adị iche ga dey delay Oh my god, it's the flash in the pit. onye ga-enye m nọmba kanal love na money ebe fana love without money ngwangwa na nsọsọ araba bụ onye si marịla agbabrodo na-emebe ọfụma ka a na-akpọkwa ụtụtụ ọma na china ede na kona kwaji machala ịbịawala enye m anwụ omenụ nwere igbo akụkọ ego ka maka ọnụbi shoborobo egorogoro gba abatịra bụrụ ọkadịrịmma anyị chọrọ ịga si anyị ga na anyị mkpọnọ ka ọ dọsịa ilu ka ya ọ mmanwụ tinubu na ijele onye bụba na n'ego waya imana mero kuce danga babucoce danga imana mero kuyambada babucoce danga imana mero kuce gada babucoce danga imana mero kuyambada babucoce danga Mama body makita, I I am Batman. Yeah. Say what's on my mind. Me, I got no time. Nobody can stop. Waiting God design. Me, I'm not the pastor, me, I love the moon wine. The boy no they entitled if you treat me right, it's fine. Right. Wine for me, sexy girl, then wine for me. Right now, me no got no time to keep no dirty company. Only positivity, no bad energy. I live my life the way I want, the oh, no one apology. Yeah. again, go away. Come back and fall another day. Me and all my fellas and my people want to play. Nobody really care what I hate, I got to say. Rain, rain, go away. Come back and fall another day. Cause me and all my fellas and my people want to play. Nobody really care what I hate, I got to say. Day or day, make a day my day. baby. egwu ezeke igbo ya apụtago egwu kedu ọra

egwu adada ụjọ ife nyi 100 karat swag na-apụ ọkụ enwe m ya 100% fachala ịkpọ my cassette chief priest bọọlụ too much news ya eje gbaa na net tipa iji bụla eji mee show dịka echi anyị na-akwụ nwanne chi ga just a solo boy si fight geli iya akpa njibụla ego spray cash ka mmiri na-ezo ife na onye ji ikuku ewu na-ezo

na bullet. I full of when I bullet. Bullet. I full of when I bullet. DJ I'm praying for your blessing. money, if you buy, no mercy. person wey go help me make e no go stress me oluwa down so make i no go empty many years ago me i no know where this hustle carry me dey go ah many years ago me i just dey hustle i dey do am on my own ah bobi no go tire ah bobi just dey fire ah don hustle hustle tire ah don go mountain on fire yeah bobi no go tire ah. be just a fire. N Ghana wọ Canada. Àṣà ti fa ìdíkà. Kí di papa lashe UK daddy. kólúwa tó ṣàmì ṣàdúrà mi ojú mi fẹ́ yọbọ́ lọ́wọ́ gari ẹnu gbẹ láìgbàwẹ̀ ọwọ́ àkókò sálẹ̀ ṣùgbọ́n mo yarí pé mo ní gbà mo gbúdọ̀ tọ́jú palẹ̀. àwọn wèrè sún mo mo mọ́ lábì mo di us àmì òrò ọ̀gànjọ́ láì ní if you no go you no go no dem say i no go blow nísìnyí orí làmì àwọn lọ́ba lọ́ba mo bá jókòó tẹ̀. Ah, no go tire àbọ̀bí ah, just dey fire. I don't hustle, hustle tire. I don't go mountain on fire. Yeah, Bobby no go tire. Ah, Bobby just a fire. Mbo lati Ghana or Canada. Ah, satisfy the thinker. Ngozi chukwu, onyinye chukwu, ebele chukwu ya ka anyị na-achọ chọọ chọọ ego mbute ukwu salambala bisi obodo oyibo ya ka anyị na-achọ chọ oluwafichanu maya mmeli my prayer point is ebele bunye enumenu ka my position bolo selling rolling up in a Rolls Royce big dreams of a hood boy I can't stop till I'm on top money ma my account no go

bikwa n'ogbe anyị pụta obodo edelu uche ịmakwa na anyị nwere ndị bụ nkụ ajụjụ egbe na-achị na mpa adaeze ngwa na mba olugbu onye agbagba naanị ọcha bụ isi dọkta ibe na omekene bebi gị m ihe lọvụ ka mụ gwazie gị ka o si adị you see this love is only for you nsị asị na ọ ga-ekwu maka ebe tinye n'ụgbọ anụrụ make we conquer the world together you see this love is only for you

ebere okọbọ for you enwe m one liter pụta ka amaka ị na-amụkete nwa bụ ube bekee iji ama mbe ga-ewere ọkụ enwekwe m akụpe mekwe m ịgbọ mshu ọbụ ukwu kashu I know you stole my heart ijide nne ya ịda shu asa sọsọ because of you asa bụ my shoe my mmiri ije love ma ọkọta jeruo my two my two ego dị mfe n'ọnụ o mana ife mere ego erike isi biko si money get money obi nkume na get money ichezie n'ịkpata ego bụ onye chọ ego bụrụ ngwongwo nwaka ifugo mgbere lere ọgaranya anya kwesị na ọgwụ ego ogbenye igwe ọrụ ọkụ bịam ka m oge gị bịa ọ bụ dafa nna gị nwanne okwu akpọbi biko chukwu ego maka na ego oyibo bụ onye chọ na mmadụ niile ga-akpata ego nwanne na-atụ anya iche na dị ofere Kamunachi na-eme si nwoke si ema Kamunachi mee si n'olugo ka o si elu oyi n'olu ka o si elu mwesi n'udelude o mwesi n'udelude sokwa anyị na-abịa ebe ewu ojii mee mana Munachi si jee gasị n'aka Chukwu dị ya unanugo ewu ji mee ume obili gbabia oyi akụ nwa bụ ọka nna aza ebugazi na nya na okpu ọsọ ebe anyị chukwu mụ na chimelele ka m na-ebe ewu chimee ewu chimee ala chimee ala chimee egwu dike dike egwu ebube dike egwu ebube dike ebube dike someje ebube dike somana ebube dike someje erugojie na-abịa oyi si n'olugo ka o si ruo na-adị uru ibe nna alụ ka mgbe ji elu igwe ọgaranya nnemete mmụọ madukesi madukesiliwu madubasini na nadusi abala adukechi patipatu desinisini chadukechi sitadubasinaisi adukechi susulusi chukwemeka odimeje bụ mmọnwụ chukwemeka odimeje bụ mmọnwụ chukwemeka odimeje bụ mmọnwụ chukwemeka odimeje bụ na nudusi Where did Olmeca kebap Olmeca mom How places that Sir, sir, to eh? Yeah, yeah, yeah, yeah. ọdọ ọ bụ maka na ọ mmiri dịrị my money ihe ebere adịrị ya amamanife ịmanife utu wisi ga nara n'ife ihe ọkụ ochego nwembe ajọ ọgwụ baba mbọchụbacha ego ajọ ego na-etigbu ajọ ọgwụ ma ọ mụọ jukelelu nzọ ọgwụ ye nzọọgwụ lere ọgwụ n'ọgwụ n'enugwu si na nwere ihe bụ ọgwụ ego ọ bụrụ na a na-agwọ ọgwụ ego agwọ ndị dibịa ka bụrụ gị ọgaranya njenje njele ọkọcha ntọntọntọntọrịọna obu ya ọsụ meki n'ogo dey complain oh. se na village people do him on the road up. Him no village people can jolly. Obi Kuba now, him no get village people can jolly. Joey Zaza, he no get village people can jolly. El Senko e gonna jide, he no get village people can jolly.

ege ihe kerere nke obi jajajaja kerere nke obi gugugu ọnụ dalose ma na onwere mkpuchi gbogbokweleneli obusi n'urisi ọwala n'urisi we ọzụ n'obe akanụ ọkwa onwe dị dọkwa onwe ẹgwa mmiri gagwata n'azụ iwe obi ọra ịmụta dọra ajajaja ile Pina Pina says she want to chop my money. Pina Pina. Pina Pina says she want to call my party. Pina Pina. Louis as a homo gonna do the party. Pina Pina. for mama, Pina Kaje. Yeah. Baby, too fine, yo. Turn your back. Make I smile. Kumufina kasi alat. Oshaka oh, mufana gibanya. Ayo yo. Osisi hụrụ mụ na-atụ mkwe ifufe ma jee ya jẹ́ ụwa niile abanyego ihe abanyego celebrity DJ sparks

and they can fit no guys you really well do the more baby tornado my love my so I got to shoot to my shot to make you wanna remove with them Asamwa ichagi figa chai makamwa arugi wede love ka Mr. Nietzsche, Mr. Nietzsche, Mr. Nietzsche, na excessif à ozi ọkwa mụ na anyị bụ nwanne onye chebe ọkpọ n'ibe ya onye ilo bịa wee tinye ọgba agala. na mụ na anyị bụ nwanne onye libe onye tibe ya na ọkwa nwanne osu na wosu arụ abụbana mee na mụ na nwanne m iwe gị dị ọkụ dajụọ ọdị n'obi m ọnụlube ọnụlube ọnụlube nwanne agba n'ọsọ ọnụlube ọnụlube ọnụlube nwanne agba n'ọsọ emekwa gị n'obi izu ka mma na nne eji ka ịmalụ mana ị na-agba nwanne gị ama karịrịa onwe weva igbo niile bụ nwanne onye jebodula ibe ya chukwu ekwe na ndị ilo m anya mụ na mụ na ịbụ nwanne onye dị onye ibe ya n'ọkụ ọkwa ozu na-awụ ozu arụ na mụ na nwanne Somebody need to hear this one. spam me on the beat. You wear the sock breast, no, no, say me leaky cast. I see the follow blind man, no say you ready to last. Yeah. As time they go, no remote to cross. I see the wire the house, I try to they cross my nose. Yeah. Organic weed guy, hard you get. Then they beat mama for house, you pay one year. for hotel mom see wey sell her rapper bail you for sell no be to be a big boy you shey you get the sense use your head before dem go use am for you if you broke you will know that no one loves you That is my little advice for you. give to male before you give obianuju brotherly big ike you body cash yo money go bring them come www.hustle.com Obi oga booty ever you see thy kingdom come. Hey, hey. Brotherly body cash you money go bring am come www.hustle.com obi oga bugide ebe hero see that kingdom come eh, anyị bụ dike ụmụ ga-esabịa asabacha nkalika afọ ala atọ love you pass my mother, the girl out ya. I know tell your money or the me no party. Dike ndike ebube ebube adago. Ebe n'ebe ebe n'ebe ahịa. ike nọ n'ọgba.

everybody. badman eh, si okwenye manigado n'ọfisi tụọbọ mgbe mpụcha agbala aka mbigharịa biti ndị ile bido obebe akwa agụta ọdị ha akpachala ya sempe igwe anyị danda ofe anyị daala ụda egbe mbido nke m oge egbukwa aka ana m mebe dakubiti asamuwe na-achịkwa isi msi ya weti mbido isi asụ na ọchọ ma suwiti obele nwa na-akpọ bichi emebigo emebisi isi ebute dizizi were ọsọ gaba ụka sisi nke na-emesi ya ji isi ike ama nne gbalabọ garacha oroma oroma chara acha ala atụbata ya na-eri ife gboligboligboli mezie nwanne na ya jisi ike ama nne gbalaba ọgaracha oroma oroma chara acha ya na-erife ụmụ nwanyị ife nne mmeụ whether like am or not street go dey pay i say onye gbakaruna chukwu olisa mee ka ọlacha oloma e no good to work like bamboo when to chop na taboo onwele fanama onwele fanama onwele fanama isi na ọ na-eme na ọdeme na emena kaisi onwere ife na-eme ha ah. onwele fanama ah, ah, as my director. Oh. chop o oh. my i go dey smile from zero to trillion street go dey show love ifeọma ga-emela anyị o onwele feneme o isi na na-eme na ọdeme na-emene afa nwa bụ chiamaka he ọ na eleta he nwa bụ ụwa mgbede aka ka ọ na-elekwa asị nwa bụ chiamaka he mere ka o si elecha he nwa bụ nwa mgbede aka ka ọ na-elekwa ọ na-elekwa ọmalịcha nwa ọmalịcha nwa onye body for your dick up on all huh It get the high my cup but only a hotel huh If on the street the boys they they boy up Shalom can she goes up in the hammer my rope huh If my reserve no no no and because of they send that fast and I'm a baby go go no Got sigaretị cigarette. na my name, isi here, so you see, Lisa, need me my wallet. Only you, the bulegu. Looking at you, buegu. Go back, buegu. Need tonight, egwu. ma can be there, your buegu. My bush in the bed. So she come from my bed, my neck, but on the way, no go. They hard to jump off fire. bad, more half of a local. It's busy, a baccara. You be killing them from a bobala. But the wine, a bossala. The big girl, the jimoya. All the boys in a <laughs> everybody put a new no ah. everybody put a no pụta na egwu echenjigo she dey give me vibe oh. she dey give me vibe oh. she dey give me vibe oh. she dey give I got a lot, a lot of girls. Oh, my sabba, some my own when I take on my fancy. It's an if I name out that I my bullet, my guest. Mwa put on over all the girls, and na that bench. Oh, my guys, and they go even when they move. Along with the Anuku. Oh, my no depression, yeah, my little bussy, and you. You make a child, take a child before I get what tell your money. Oh, you buy body, body, body, you talk, I your honey. Only you, the You can